dịka mmeli ọya egotere m ndụmọdụ obi ibe ji bi ụwa ma mbụ nne abụ onye ma mgbe ekere ya wee mụọ ya n'elu ụwa ọ dịghị onye ma mgbe ọ ga-arapụ ụwa naba onye welu ndidi na-achọghị ya ka wee wee bụ nwanne ya na. ị na-akụ mgbanụ mgbanụ na-eje ebe obi wee ụwa ibe onye chọrọ onye n'ụwa ka ọ ga-enwe ya ụmụ ibe cherekwe na na ọgba ihe a na-eme karịrị akarị etinye aka na isi aka etinye aka ebe a tinye aka ebe a ụmụ ibe mgbe anyị ekene ụnụ anyị nwebụ ndị ndozi ọdịnala igbo bụ ndị nsọ ala igbo na-ekene ụnụ anyị si na ọ ga-adịrụ na mmata ata bụbụ ndị ndozi ọdịnala igbo na anyị na-ekene eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mkpụ kene ndị ọkpa na ndị egede na anyị nwawo ụmụ amadi ọha anyị nwawo ndị agha kwere n'ihe otu kwuru maka na iwere obife igburu onye igbo iji ekwe n'ihe otu kwuru na onye igbo ndị igbo bụ ndị kwere n'ihe otu kwuru bikọsụ igbo igbo ịgbaji fensị itinye fensị n'ihe to put something fensị ịghọtago tinye protektọ ka na afrịka a na-eme arụsị ụnụ etinye protector so ndị igbo bụ ndị tinyere protektọ ndị ndị nye kabala na-akpọ ha the levite ndị juu na-akpọ ha levite so ndị igbo bụ levite because nwanne ndụ ị na-ebi ebe a ndụ life ị na-ebi na is about classification ọnwụ na amụọ gị na ọnụ igbo mgbe ndị ochie amụọ gị emere gị iyi ụwa the next thing gị esi ebe ịgụ aha dịchi ndị chọọchị na-eme eme gị baptizim enye gị afọ baptizim to classify you so now ndị Igbo nwere those people ndị agha bụ the the Levite the priest in within Igbo community ịghọtara kedu ka esi wee make of those people o nwere ihe ndị Igbo na-akpọ that is Igbo ahụ na-afụ kịta Igbo ahụ na-afụ ọ mgbe ndị ochie ọ datin ka ha na-akpọ seminary school today isolated community ndị chọrọ ibi ndụ dị iche ha chọrọ ibiri onwe ha ndụ ịghọtago now nke a bụ nọmba 1 ịghọta bọtọ nọmba 3 ị na-ewe den mbido ya amadioha a na-ekwu okwu ya ana m agwa ndị be anyị ana m ha everyday by day ha gee ntị ọfụma onye ka m ji gwa ha hapụ godi those things ị na-eche listin to the message ama the mind ọha the people amadioha the mind of the people mind of the people ndị na onwe gị ọwụ na ịrụsịa nka na ụzụ onye rụrụ moto ọ iche from moto onye rụrụ moto ọ iche from moto ajụjụ ka m na-ajụ because ị na-agwa ndị mba anyị something i don't know what is wrong with the mind of these people onye rụrụ moto ọ iche from moto no ọ bụrụ na onye arụrụ moto adịghị ichefuru moto now ihe ọ chọrọ ịgwa gị bụ na nwanne ikpe ekpere ikpe ikpe kpere ikpe kpere na-ege ntị nna nwanne listen very carefully n'ikpe ikpe ikpe judgment bicos the life we live eh? ihe ọ na-akpọ omenala Igbo kịta ihe a na-akpọ ya wụ ịpụ ome ịpụ ome wee ịpụ ome that is na ome apụgo ịpụgo from inside the house ịpụrụ ezi ịpụrụ iro ịnọ n'iro iro bụ ilo enemy enemies territory ka ị nọ ịghọtago is as simple as that but ị na-agwa ndị be anyị something listing very carefully ọnwụ na ị pụọ na iro anụnwa na-ekwu okwu ye then you become the master anything ọ bụla ị mere a na-akpọ ya cause and effect ịghọtara so onye nwere ikpe because isi ume na omume isi ume na omume cause and effect so ikpe izi na omume gị ka ọ dị ịghọtara so ọwụ na ibisie ndụ like now ọwụ na ịzụsi ahịa in the month end iteke stock ahịa ịzụrụ azụ then iweta aka ji wee gị n'ụlọ ụka 10 percent bring 10 percent of, of your goods to give eh, eh, onyinye no 10 percent a na-ekwu bụ afta ka ị rụsịrị ọrụ bịa. ekpe gị ikpe ikpe ahụ a na-ekpe gị bụ taịtị ahụ ị na-akwụ mana nọmalị ihe a wayo ka a na egbu unu nwanne gee ntị ọfụma you will be judged not by paying tithe you will be judged by omume gị ịghọtago ndị Igbo nwere ihe a na-akpọ umeji na arụrụ ọba achara religion bụ arụrụ arụrụ nothing more nothing else ọba arụrụ eji arụ ji enweghị ihe ọzọ na-egbozide ka ndị nwanne na-eri unu white ndị igbo na-akpọ arụrụ ma ọ bụ onwe ndị na-akpọ achara nothing more nothing else so ọ bụrụ na ịkọsịa dị ugbo nwanne ịrụzie a ga-ekpe gị ikpe so ikpere aha ikpe aha a na-ekpe gị bụ na ndị nwe na onwe gị because you are the god in a small form ịghọtago then ị na-ekwuzi si na n'ime akwụkwọ a bụ your mind amaghị n'ime akwụkwọ a sị ezubeghị m ochie. agbabeghị m ama onye ọbụla na-echere m echiche dị otu a ihe dị otu a mekwe ya nwanne you are reading your book in the courtroom you are reading the life you live in a courtroom because ịzụsi ahịa you will take stock of ahịa ịzụrụ so that ka ịma ma ire m ọfụma ime ha ọfụma that is the reminder that is what religious book is all about to remind you ka ịzụsiri ahịa nwanne ị na-eteki stock because naturally all these things will be taken on account so ihe a na-enye gị wụ preface a na-agwa gị something that will happen so that eh, reminder ihe a na-eme gị remind to remind your heart you are programming your heart with those things so that eh, ka ị mara ka ị ga-esi ebi ndụ kedu ndị ị na-eso who taught you what you do kedu ihe ị na-eme onye kụziere gị nwanne you will be deprived of your right enwe natural law nwee man made law they are not the same enwe natural law nwee man made law in the beginning enwere ihe a na-akpọ country people founded their community based on god that is why anyị ji wee na anyị bụ ụmụ Amadio because we found our foundation based on the creation based on the life itself you can only eat because you are hungry you don't eat because of fun you don't kill because of fun that is why m ji agwa these people na-eme ihe ha na-eme si ha na ọ bụrụ datin ka a na-achọ ịgwa onye ọbụla na-eme ka anụmanụ a ga-egbu ya egbu ọ ga-awụ food to ndị bụ ma ihe ọ ya bụ ewu ahụ ị na-egbu ọ na-asị gị ewu ewuri ya ewu is unconstructed that's why you kill it naturally nature will kill it ọ dị ka nwoke na nwoke na-enwe mmekọta ịghọtago spam ha ga-anwụ anwụ that is ọgbanje you see onwe any spam bụla na-eme ekiri etu ovary the spam will die any spam na-eme etu ovary will die that is what you are it will the same thing with the spam if you don't make it to ovary nwanne you will die ka spam na-eme etu ovary the most purest spam the most strongest na-eme get over nwanne as above so below use nature to channel your life why is so difficult nwanne since ị na-eme ndị stin na afrịka enwere isi no one is going no e any african nation na-agwa nkwuru ihe anyị na-ekwu no so ị na-agwa m na surprise na afrịka anaghị eme ọfụma ọbụrụ surprise No single one is founded on their culture life because our culture is maximum knowledge especially our own amara m nke ha because ama is knowledge is mind if the mind of this creator create everything you see beautiful created the seas the seas the sun the moon the animals the sea food everything if these things are nature is beautiful that means the mind is beautiful but here on earth this mind is trapped is our responsibility to free this mind which you are included trapped but is unfortunate na anyị nwere advantage somebody left something for us nwanne you must begin to relearn what you learn worship means to clean to wash your cloth. so all those things ị na-eme you are doing something upside down not nwa bekee did you everything nwa bekee did not take you and give you and do no nwa bekee did not send you to synagogue today nwa bekee did not send you to joe ministry nwa bekee did not send you to mmụọka nwa bekee did not send you to um, uh, joshua nwa bekee did not send you these things day is your spirit that send you because any spirit na-enwero information nwanne na anya na n'ọnụ igbo ndị igbo si gị ntọala ntọala bụ gịnị train track ndị igbo nye gị nsọ ala ala bụ gịnị nso ala ngị soro the track dee na ọsị gị iwu ala ngị wube Jari's law ọnwụ na isoho dis train i will crush you here nwanne ọ sị gị if you don follow dis train you will be crushed there is a principle of vibration which is the mind soul and spirit they are intertwined together they wash you everywhere every day by day but ị gaghị ama ebe ihe na-eme gị si abịa but ihe nna agbara gị bụ afa life and direct ka nna agbara gị afa ọ bụrụ na ị chọghị eme mara ọkwa na ị chọghị eme hapụ onwere onye gị na agata gị ahụfụ enwere onye gị na agata gị ahụfụ ihe niile ị na-achọ n'ụwa bụ nwanne ụwa bụ ihe efu ụwa bụ ihe efu ọ bụrụ na ị mara na ụwa bụ ihe efu then you begin to construct ụwa bụ ihe efu nzu ọ bụ gịnị nzuzu so ị ikpokọta nzu ọnụ ma ya ikpokọta ọnụ ma ya nwanne ihe ọ bụla m gwara gị hie if na ị ya nwanne nọ na you are on your own onweghị na-asị nna enweghị e na-ata afọ mamụ anyị e, ị na-eblem anybody na Naịjirịa kedu ihe ndị nọ na Congo ga-eblem ndị nọ na Congo ga-ewe na-eblem ndị nọ na France e, na desi Cameroon ka onye a ga-eblem ndị nọ na Guinea pau pau ka onye a ga-eblem ndị nọ na Australia aborigine ka onye a ga-eblem ndị ojii nọ na Amerịka ka onye a ga-eblem ndị ojii nọ na brazil ka onye a ga-eblem ndị ojii nọ na mexico ka onye a ga-eblem ọ buhari wụ dia prezident ọ buhari wụ prezident na cameroon ọ buhari wụ prezident na cuba eh, brazil mexico aborigin southern australia ọ bụrụ buhari wụ prezident so because you you cloud yourself sense of reasoning with emotion and sentiment you don see far Africa Africa amagha m ebe na adịna m tinye m before i have tried to found out ịghọtago but oh, na afọ na this thing these people gave these names just to distract you for me ihe na afọ ow distraction so a ga-apụtazi say we are african america we are african this we are african that because thought create perception or perception create thought whatever they call it so your reality is based on these informations you begin to create empty vessels empty information kedu kwere nke bụ african man ịmara nwanne a gị be the first to move but mmadụ nye gị information ị na-amara ihe ọ bụ iwerele a foundation of life how can you succeed nwanne any language mara ihe o meniri don't ever use it to find the foundation because your children will ask you your children will ask you papa what is meaning of papa ka ihe ị ga-agwa ya ihe nna nwa m nna m ka ihe ị ga-agwa ya eh? kedu ihe ị ga-agwa nwa gị anything at all anything at all as long as you marry ihe omen don't ever lay any foundation of that because your children will lost your children ga-efu efu because nwa ha ga-ajụ ha their children will ask them papa kedu ihe bụ ihe a ị ga-asị ya gịnị mgbe ahụ ofu onye na ndị igbo igbo ọnwụ na ịnụ igbo mmadụ na-abụ na ọgụ ọsị ya nwanne gboo ọgụ a that means to find a solution to the problem to balance it to balance ọgụgịnị ya balance to solve problem to mgbe ọbụla ị igbo ọ solve to solve problem save something so if you found a found that's why igbo is binary code they always use nka na ụzụ elu na ala nwoke na nwaanyị because it's binary it's balance amadi and Oha. the mind and the people the creator and the people so your foundation must be on these things simple as ab that's why they call it government to govern the mind nwanne distins things are not strange is your you ọsị na nwa bekee eji wee butere nwanne nobody religion is as old as man religion is as old as human being so nwanne ọkwa christianity nke a nna nọ n'europe ha every december ha na-celebrate christmas august every year ha na-celebrate more than 20 festivals under christian religion nwanne ọkwa ndị a na-arụ plan arụ moto arụ kọmputa arụ telefonu Ga go to their street ọ oh, jizọs esoghị emeghe ihe ahụ emeghe ihe ahụ na-eme ụnụ na jizọs anaghị eme ha the same thing eh? Why na jizọs anaghị eme ndị europe the same thing that is why your people will hang on this religion because ha chọrọ ịdị ka nwa bekee biko afọ na nwa bekee na-eme ọfụma nwa bekee na-efe jizọs ka ị ga-agwa ha kedu ihe ị ga-eje convince ndị na na jizọs adịghị mma ọ jọs ị na-agwa ha the same thing because why ọ arụrụ ọ arụrụ eji arụ ji that means because a mara the meaning of those words ọ bụrụ your own maternal language so ị mara ihe o meanere that is why it does not work not becos of na ọ dị mma ma ọ dịghị mma because nwa bekee lay the foundation so ha na-eme the festivals based on what they know they develop their land based on what they know nke gị bụ ịwụhụ onye islam iwụrụ kristian ịwụhụ kristian iwụrụ juu ịwụhụ juu iwụrụ buda nwanne the problem abụghị ma all these things ọ dị mma ma ọ dịrọ mma the problem is inherent knowledge of them arụrụ ka ọ bụ because ọ bụ arụrụ omeji iwu omeji omeji is unstable you need to hold something to develop you that's why ji wee sị na if you believe in Christ you will save ihe ndị ụka na-agba gị ijide dị arụrụ aka simple simple but because ị ghọtara ihe ọ bụ ị na-awụgharị ị na-awụgharị ị na-awụgharị because ọwụhụ nwanne nwa bekee nwere mgbe ọ bịara Afrịka si gị bịa kpebe Jizọs kpere Chukwu no ọ ma na if you don't have ekpebere Chukwu you must take that his own he knows it that's why o wepụ nke gị yes because ọ bụrụ na ọ hapụ nke gị there is no way oge si abata gị na be gị and gị ka o si wee succeed nwe wee hapụ nke gị because ị na-arụrụgharị aka nwanne onye rijuru afọ agụụ anaghị agụ ya onye onwe ya zuoro nri agụụ anaghị agụ ya that is why ka ihe mere na iji achọgharị ị na-achọgharị ị na-achọgharị because onwe gị ezuoro gị nri onye na-achọ ihe bụ onye onye na-achọ ihe bụ onye ihe efuru efu otu onye furu m na enwe ihe m na-achọ enwe ihe m na-achọ because onwe ihe m furu efu nwere ihe m na-achọ in the morning the same ọha ahụ m kwuru in afternoon the same thing ọdịnala ahụ m kwuru na night the same omenala ahụ m kwuru the same thing even though na anyị na-awa ọkụkọ ọnụ our perfect book we are working on it ọ bụrụ na anyị mesie ji akwụkwọ anyị nta na akara anyị perfect anyị ga-ewepụta na public there is only one way in one way out one way in mgbe spam na-aga kedu ụzọ ọ gara ọkwa na otele nwaanyị ahụ one way in one way out nwanne ị were spam ti na otele nwoke ọ gaghị amụ nwa ọ one way in and dị ọwa mgbe ahụ ka esikwa amụkwa nwa ọkwa risem otele nwaanyị ahụ ọkwa ebe ahụ esi ba ka esikwa pụta nwanne kwa ebe aha spam si ba ka esi amụ nwa ajụjụ ka m na-ajụ ụnụ ọkwa ya so one way in one way out if you understand the life the life abara gị uru ọha. period ma ị chọrọ ma ị chọrọ lee anya ka m gwa unu ụmụ ibe o nwere ihe ndị Igbo na-akpọ amoosu ndị Igbo na-akpọ amoosu ige ntị ọfụma ị ga-afụ na ome ige ntị ọfụma n'ọnụ Igbo ịpụ na ịpụ bụ ofu that means ịpụrụ ome na ịpụgo nyaba bụ amaosu a na-ekwu maka ya ịghọtago ọ na-agwa gị natural element na ndị nwa na onwe gị apụgo now ị nidiri arụrụ to hang on until you pass this dangerous place ị nidiri ime extract yourself the same way ị ga-eme extract minerals o nwere onye n'ime unu nwee right isi mụ na amadioha bụ ihe ọjọọ osu bụ ihe ọjọọ anything at all bụ ihe ọjọọ apart from nge ma na onwe gị bụ ihe ọjọọ because ị nwere any right ọsị na asị kedu nke bụ na asị e nwere ndị nna anụ na-ekwu na ọha bụ arụsị ịjụọ ya gịnị bụ arụsị what is arụsị ọ na-agwa gị the why iji ata afụfụ the reason why you are suffering ọ na-agwa gị onye na-agwa gị na ebe arụ ahasị so onweghị ihe bụ ọha ka a na-ekwu maka but not believing in amadioha not believing in amadioha ọ ya bụ afụfụ gị na ikpuru isi eke you are blind na ịma ha dioha you don't know dioha is onwe bụ na amaghị ụdị ọha sọ nem ndị igbo na asọ nem dioha n'afa ụna amaghị ihe ọha ụna amaghị ihe ụdị ịmara ihe bụ ụdị ịmara ihe bụ ọha ịmara ihe bụ agba um, so ọ na-agwa gị ebe nsogbu gị si ọ na-asị gị look at where your problem came from esi na amadioha bụ arụsị onye nke nwa bụ arụsị oke chukwu abụghị arụsị eh? chineke abụghị arụsị eh? ebe arụsị ndị na onwe gị bụ chi then eke is creation is cause and effect ọnwụ ngụnwa create your own problem chi and eke chi and eke ngịnwa na creation simple because ọngwa rụrụ ụlọ ebe ibi ụlọ ibi n'ime ọmụmụ ọrụrụ ya ọkwa gị rụrụ n'ụlọ you build the house so how can when problem come out you begin to blame somebody every of your single nwatakịrị ebu n'afọ onwe ha ihe ọjọọ onwe ihe o create so how come a ga-eji amụzie gị ihe ọjọọ a na-eme gị because ọ bụ ngịnwa ihe ọjọọ ihe ọjọọ a na-eme create why eji wekpọ ya create because is the same thing that create the beginning create the end is you ngwa ochi ndị mmụọ na-ezu ochi ịfụghara ebe ndị mmụọ zuru ochi mbụ ịfụghara ebe ndị mmụọ tọrọ mmadụ ịfụghara ebe ndị mmụọ nwere asidenti ịfụghara ebe ndị mmụọ nwere mmanya ọkwa mmadụ na-aṅụ mmanya mee ihe anyị na-ezu ochi gbaa makwa mmadụ then how come amadioha ji wee wụrụzi arụsị how come arụsị ya bụzi from ngịnwa na ezi ochi na ama eh? kedu ebe ihe ọjọọ si ba n'ala igbo ọkwa mmadụ zuru ochi o mmadụ zuru ochi n'ala igbo zusie ochi si na na ihe ọjọọ arụsị si n'ala igbo bịa maka na enwere ihe apịrị e apị a na-akpọ ọha ọ abịa amasọngwụ ya mana ọnya nwa na ezi ochi na-agba ama eh? mmadụ na ezi ochi na-agba ama ọ si ọwụ ihe apịrị apị kedu ka osisi apịrị apị ga-esi abụ ihe ọjọọ na ọwụwụ onye pịrị dị osisi ngịnwa pịrị dị osisi ngị na-efe dị osisi ịta ọnụkwa baakị si na ihe ọjọọ na-eme n'ala Igbo maka osisi apịrị epịrị ngịnwa pịrị na-efe nna nwanne sometimes these people agba human being a na-edere classification of ndị bụ mmadụ ọwụghụ many of these people abụghị mmadụ many of these people mmadụ because ị gaghị agwa m na mmadụ peri ihe niile apịrị apị n'ụwa ma jizọs ma mmeri ebi na enwe one of our friend nọ n'ọka ọ na-apịkwu mmeri ọ na-apị mmeri ịchọ kpọrọ gị mmeri ịchọ rochas na-akpọkwu mmadụ rochas na akpụ ịchọ rochas akpọrọ gị jizọs rochas na-akpọ jizọs ọkpọọ jizọs ọkpọọ mmeri so how come this thing mmadụ kpụrụ na ya dị ya si wee bụrụ ihe butere ihe ọjọọ n'ala igbo ọ achị ọwa arụsị achị ọwa arụsị amadioha arụsị the ọhụụ na the mind ka arụsị arụsị from the mind simple arụsị from the mind arụsị from the mind because before ime ihe ọbụla ị ga-eme ị ga-eche ya eche ị ga-eche ya eche ị ga ime ya so kedu ihe wụ the problem of dis people they don't want to accept the truth everything na react ndị ojii ihe ọbụla anyị na react ọ anyị ma create we are not the maker god we worship we did not create even the same nwa bekee gwara gị sị gị thou shall not follow something you don't know about if you do anything ọ na police bịa don say anything anything you say will be used against you in court o mee gị encourage to worship a god you did not create you have to worship god you create not the one you don't create you must worship the god you create not the one you did not create because by creating it you know the meaning like amadioha ịhụ ama dioha nsị gị jesus now ka ihe ma ọ none of you can tell me what jesus mean but ịma ihe amadioha mean so you have to believe ị na-amadioha because it's agreement mind and the people you have to join these things together ọha ndị Igbo ji wee sị gị na ọha bụ eze n'ala Igbo simple ịrapụ ya isi ọwụ Jizọs isi ọwụ Mohammed tell me the meaning of those things gwanụ m meaning ya ị gaghị agwa m the meaning ifụrụ a na-agba anyị something every day by day dịka onwere onye nwanne ọ bụghị jos ịmapụ si a na-eme omenala na-eme ahụm onye omenala ahụm onye omenala nwanne that is not the case the case wụ na nke ma na onwe gị wụ mmadụ you need a certain restriction about life to live o nwere mgbe this creator will create life and live you just like that to have fun and do whatever you like ọ possible it's not possible because everything ị nwere na ịwụ mmadụ na enwe taget target nwee desire so how can the creator created you you are running with the system of creator how can you have a desire and the creator don't have a desire how ajụjụ ka m na-ajụ ndị be anyị mmadụ pụtara na because ihe ọ bụla ị na-eme bụ ihe dị na your sistem ị na-ezu ochi na-agba ama na-emegasị mpụ dị iche iche na this mind that created you mgbe ahụ ịpụrụ ome ịpụgo n'ụlọ ịnọ na outside ka ịnọ mana nye nwe na onwe nwekwa right ịpịa aka ntị tụọ gị ịga mee gị ihe niile dị iche iche because you like a son ọwụ na ịpụọ pụọ ọrụ ịbata ka ihe na-eme ịsa ahụ ọkwezi okwu ịsa ahụ so ndị nwa na onwe gị bụ onye edunyere ọrụ iruo unyu bata nwanna a ga-asa gị ahụ that is normal thing arụ ahụ a ga-asa gị bụ afụfụ ahụ ị na-asị dị na-ata afụfụ ọ ya bụ a na-asa gị ahụ a na-afụ ya ọnụ uzuzu nwanne eche ịfụchapụ dọst ka ihe na-eme fụọ ya ọnụ so fụọ ihu afụfụ ahụ ị na-ata afụfụ ahụ bụ a na-ekilin ga-ekilin bikos ị ga nkịta ji eje nsị bata onye nwe ya ebube ya ilu a sị na nkịta anyị na-eri nsị mana nke richa bụrụ na ọ na-ama na o riri nsị iricha bụrụ na ọ na-ama na iriri nsị it's as simple as that ọ bụrụ na ị meghị nsọ ala nwanne nsọ ala wụ kedu onye nyere gị information ị na-use the best school provide the best education and the best kids. It's simple. The best education na-provide e the best kid. Ọ bụghị jos ikwu maka ọdịnala Igbo mapụ ee anyị bụ ndị ọdịnala anyị bụ ndị omenala ọ bụrụ ya bụ the case ọ bụrụ ihe anyị bịara that is not why ọ maka that is name omenala Igbo ọ bụrụ ya bụ ihe anyị bịara ihe anyị bịara bụ to reinstitute the original of the originals the origin of the universe ihe anyị bịara to restore the origin and the mission of the universe ọ bụ ihe anyị bere ebe a to give the information to our lost children ọwụrụ ọjọọ ije ebe omenala ma ọdịnala igbo no because ọdịnala is arụrụ is pila ọdịnala wu pila pila bụ odi pila ma ọdịnala wu pila ọnya bụ arụrụ eji arụ ji ị ga-esi wee wee rịa ihe ahụ ị na-eme enwe arụrụ ịfụrụ e ya enwere ihe ịfụrụ na ị ga-esi arị o nwere ihe na-afụ ebe ahụ ị na-aga that will develop you tomorrow to be a, scientist you desire or medical doctor you desire or, or, or, or, or, or, anything you desire to be practically as a human being ka ọ jos ijos be ịmakpọ nna nwanne enweghị na-agara m ọfụma enwe ezigbo dibia ịma nwanne ọụkwụ a ka ebule ejeje ọgba ya ọ ya ndụ ị chọrọ ibi ọwụ this life oh, because ị nọ na bekee bekee nwere ọrụ they have jobs you can go and work in nwa bekee land after you criticize them and insult them they employ you so if you learn ịnọzi okay you can call any dibia and say agbara gị afa i give you time all that is your job you will lose them ị ga-eluzi ya because onye prodigal son nara akụ nna ya n'iyi gịnị bụ akụ akụ wụ ịkụ ihe seed you waste your father seed ọ ihe ọ na-achọ ịgba gị akụ wụ seed kedu ihe ga-eme leta ị gaghị procreate zi that is it ọkụ anyụọ n'ebe a the life goes it's as simple as that not because of na eh, that's why njegwa unu ọwụ maka ego ọ maka akụnụba ọ ọwụ maka ọwụ na ị na-anya na otu ị nọ na ị gaa n'ime nọ gị ịgbanyụ ọkụ n'ime nọ gị isi ịga toilet ị ga-aganwu bikos ịmụ ebe the toilet dị bikos ịdịgo the toilet ịdịgo everywhere everywhere in your house ibe niile ihe niile ịdịgo it the same thing ọwụ na isoro achara anụnwa na-aga ịnwụgodo anwụ your anyị akwụba ebi ntị akwụ anyị neediri which we have from amadi ọha aha all those process of life you have to ọ ga-awụ part of your way of life ịpụta n'ụtụtụ na ihe ị ga-eme na ihe ị ga-eme na ihe na ihe ị ga-eme n'abalị in the morning na ihe ị ga-eme in the afternoon na ihe ị ga-eme in the night na ihe ị ga-eme simple ihe nwere ihe onwere ime with your job your daily job all those things ị ịnwụzie your spirit will follow that thing back to the house bikos akwụkwọ anụnwa anyị ji asị akwụkwọ ọha anụnwa that is your home your destination is where you came from mana ọnwụ na ijirie ọnwụ na dat that your destination here mgbe ị dị ndụ ịnwụọ iwuru ihe a na-akpọ ozu na-akwa ha akwa ị na-erugharị were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ịhụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ị na-ehegharị ndị be anyị na-asị ka ịhụ ya na-ehegharị ka ozu na-akwa ha akwa that means ozu a na-akwa ha akwa na-ehegharị ehegharị ọ dị ka onye gara obodo oyibo ure visa ruo visa ya mee spin paspọtụ ya efuo a na-atụji ajọ njolokọ ọ na-agagheri na-agagheri na-agagheri ọ ihe anyị na-eme kịta o jee ụka nke a okweghie o jee ụka nke ọzọ okweghie ọkpọọ dibịa nke okweghie ọkpọọ dibịa nke okweghie ọ na-awụgharị na-achọgharị nsogbu ya nekwe nsogbu ọdịnala kụnwa ndozi ọdịnala ebe agwụ ka anyị na-arụ ebe a anyị na-arụ agwụ ebe a life and direct and the this of destiny we guarantee if Igbo land will exist or not ọ bụ ihe anụnwa anyị na-eme ọ bụrụ dat nonde ihe anụnwa anyị na-eme we guarantee if there will be a place a na-akpọ ala Igbo this will be because higher element always rule lower element this is pure nature go answer ask anybody go and do your own research higher element rules lower element ọ bụrụ jos ikwu okwu ka eji ama higher element higher element can you stand it ndị mmadụ ga-apụta today ati nke a ji wee si ya nke a ji wee si echi the same thing onye na-eme ọbụpụ ọrachara onye ahụ abụghị mmadụ onye ọbụla na-abụpụsị asụ rachara asị ya is not a human being our people today they will say something echi ifu ya omebe ihe ọzọ the same thing o kwuru against ọ gaghị omebe ya odoge anya na these people are unstable ha criticize ya si ha criticize ya echi osowekwe the same person o criticize <laughs> nke a ji weme mee nke a ji wee nke a ji wee mee ọnọkatakwa ya ọ dịghị stable odoge anya na ndị enwe they have no direction ha nwere direction look at a continent with so much resources everyday na blame nwa bekee everyday by day everyday by day president onye ojii minista onye ojii gọvanọ onye ojii ọ pụtakwa gọvanọ anụnwa pụta na pọblik ihere anaghị eme ọsị na ya gara na western world ịchọ ndị mmadụ ga-abịa ka e help wee develop onye anya igbo onweghị ihe ha menwe nwanne o nwere ya na-akpọ structure life structure life life structure ụwa anụnwa ka o si arụ ọrụ ọwụ na ịma ha ka ụwa si arụ ọrụ there is no how you can develop any any country is impossible because is a train track life is a train track any development ọbụla ị na-eme must fuse with this track if not it cannot work ọ it can never work if you it, it, it, try ma gị ma ego gị the only the least they can do in africa is to take this money in western bank that's all. This, uh, the same man the same man the same nigerian police and bena west onwe company functional companies functional one generating creating jobs the same person but ọ gaa nigeria ọnwụ na o ego ọ ga-eji arụ ya bikos o nwere sistem ọ how these things are work ha don ọ mara ọ just imepe company there is a system of tax taxation ọwụsọ company bụ isiokwu like na abịa Europe one company na coordinate with eh, about 1000 companies different one company short well down or may affect 1000 companies outside ifụrụ chain ọwụ train aja akpa train train wu train to train is the same train mmadụ na-aba aba and if no obu coach coach different coaches go do and different people nọ na different coaches ahụ and the na first coach amaghara na second onye nọ na second coach mana the driver anya the train bụ everybody so ọ dịghọ necessarily na mụ na gị ga-asụ the same language ka ifere na ọha because that ndị na-eje ụka na afrịka ha amaghị ebe a na-akpọ Rome mana only calling Jesus as a name o unite ha niile n'ụwa niile as one community Christian community so ọwụ coach ka a na-ekwu maka ya the first coach ebe the driver nọ ka a na-ekwu ọ bụrụ about nwanne ịba na train go and see the first coach dị iche and iche ịba na second coach ị na-ediri imepe ụzọ wee bara second coach and ịma ha ndị na ebe ahụ but all one train bụ ha and all one track bụ ha it's as simple as that ya common understanding about life so ọ bụrụ na ịghọta nwuo life ị ga-adịnwu ị ga-ekrieti nwu datin train with that coach ma ndụ si akpa agwa pọtụ o dogo anya na emere ihe anyị nwere because of ya mụrụ ka ndụ si akpa agwa mana nna nna anyị ha nwere destiny ndị ndozi odina nna chi egwu sins ihe unu na-akọ unu fight ka unu ga-esi wee destroy ya ya sef mebikwa mee delay sef pọtụ nwanne mmadụ anaghị ebu nna ya ụzọ amụdị ọbara o nweghị akwụkwọ ị ga-achọgide n'ụwa ifu ebe de destiny na-agwa gị you can so man pass man isi na isi bụ n'elu ọnụ na mmadụ ka ibie isi na isi bụ n'elu ọnụ na mmadụ ka ibie enweghị akwụkwọ ị ga-achọgide fụ ihe m na-agwa gị n'ime never never not today not tomorrow not today not tomorrow ana m agwa eziokwu that is why anyị ji eme ngala maka na onye fere eze ka eze n'elu m gwara unu hie look at the life I live for me to have this access you refuse but ịchọ ka m gwa gị the thing how can you understand it nwanne ị gaghị aghọta nwunye unless me begin to live the kind of life of the driver maintain the track only then that ac agbanyere na first coach ga-eri ji gị to the last coach all the same ac ahụ na-aga na first coach ga second coach ga third coach ga fourth coach to the last coach ndị Igbo na-akpọ ya disi e eh, eh, eh, mmụọ na-asa mmụọ na-asa iwu ala iwu ji alụ anụ ị ga-afụ na nọmba wan a fes wan bụ njọkụ ndị ọzọ esori ha dị seven ọ dị seven ọkụ aha njọkụ na-ebupụte ka ndị ọda sisi na-eji afụ ụzọ the same light ha na-eji afụ ụzọ mana ị ga-anọ na tren ọ bụrụ na ị nọghị na tren ị gaghị eji nwa ọkụ njọkụ wee fụ ụzọ ị pụọ the shadow ablọk oge ị gaghị afụzi ụzọ so the best thing anyị ga-eme bụ let us learn how to be in accordant e nwere ahụhụ a na-akpọ ndị nwe nnakpa ya ndanda ka ọgịnị nwe nnakpa tata kpụrụ ikpo soja ant soja ant ịhụ ka ha na-esi eji tren aga soja ant na-aga by tren wa wa wa wa wa wa ha ọ ha nwere ike isi ebe a ruo France by train aha na-aga ekpo ya gịnị ahụhụ ọ arụrụ ịrụ ịrụ ịrụ to build ịrụ agwụ build ha na-aga woo <laughs> nwanne enweghị ihe a na-akpọ ịrụ agwụ ịrụ agwụ bụ that is ihe a na-eme n'ụlọ ụka ọ kọnstantị ọ bụghị ije kpọọ mmadụ narị ego nwanne ka m na-ekwu before listin very carefully our message here is different from other messages ịrụ agwụ bụ ihe unu na-eme n'ụlọ ụka anyị ebidobeghị nke anyị very soon we are working on that imepesi ụlọ nsọ ala everywhere ala Igbo ịrụ agwụ bụ to teach you the information how to hold this arụrụ because ịrụgo agwụ ịrụrụ ya arụ ya na-ekwu how to correct ihe ịrụ imerụgo ana imego arụ ya na-ekwusi bụ because arụ agwụ ahụ bụ Holy Spirit so imerugo the holy spirit now through our teachings then you will clean you clean the holy spirit back so ọwụ dịstịrị a na-eme n'ụlọ ụka ihe a na-eme n'ụlọ ụka ka na-akpọ ịrụ agwụ ihe a na-aka ụka ịkọ ụka bụ ịrụ agwụ ịrụ agwụ bụ ịkọ ụka nothing more nothing else ịghọtara so onweghị nke a na-asị hapụrụ ụlọ akpọzi na ndị a ka ndị ahụ hapụrụ ndị ahụ kenye na akpọrọ ha enweghị ihe ọ ga-aga nke ọ na-arụrụ gị ihe ahụ kọnsept ka ọ ịrụ agwụ bụ kọnsept so depend how you understand them you can apply them according to oh just if you got ihe a na-akọ the first place most of this deep aghọtara ihe a na-akọ they don't even understand the language they use ịkpọ mmadụ gboro gị ọkụkọ gboro gị ewu sị gaba ya rọrọ gị agwụ agwụ bụ constant imo solid ihe ị ga-ejide aka until life end is about life oke m rụsịra gị agwụ taa ịnazie echi nkọ eh? m rụsịara gị dị agwụta anyị nazi echi nkọ nwanne ọ bụ ijide ihe aka ọsị gị ọgwụ na nsogbu gị ana you must hold it nsogbu gị ana ọnwụ na ijideghị aka nsogbu gị anabeghị nwanne <laughs> isi ọwụwa na-awa gị ịṅụ ọgwụ isi ọwụwa mana e nwere ihe butere isi ọwụwa ahụ ịgwọbeghị ịṅụ ọgwụ isi ọwụwa nwanne isi ọwụwa nka ya ụkwa gị gị a sị na ụdara onye isi zụtara n'ụkwụ ọ rachasịa ya ọ ga-ejekwe zụta ọzọ na so ịrụ agwụ bụ na ị ga-ejide the pole aka forever and ever that means agwụ agwụna mana ọ bụrụ na ijide pole aka nwanne erisie gị a ga-erikwe gị echi ị ga-arụgide agwụ ụwa agwụ anyị na-eri gị na-eje ntiri nwezie gị ga-eji arụ anaghị ana mmadụ ego ọbụla pịkọtago anyị ga-emepesi n'ala Igbo niile ụlọ nsọ ala ebe a na-arụ agwụ iru ebe aha tichins ọ dị teachings ahụ a na-akụziri gị ya ka spirit ị ga-eji wee rụọ ọrụ your spirit need information to work those things bụ agwa ọ bụrụ nakọta na-atị egboro gị ọkọ na-akọrọ gị tu. your spirit nwanne ọnwụ na ịma ha ihe ka ụdị agwa ga-arụrụ gị mara ihe enwere agwa ga-eme arụchara gị n'ụwa ka uche gị zuo oke mba so ọwụ infọmeshọn ka a ga-enye gị ọ infọmeshọn ahụ ga-eme gasị na igwe bụ ike ịghọtago igwe bụ knowledge of universe igwe igwe bụ knowledge of universe because ịnya bicycle igwe bicycle something from the back chain na-epush esi from the back ịghọtago so wee buru ya na-epush the front front drive front way so igwe bụ ike so ọwụ na ijighị this information of the universe to create the below here nwanne you are on your own ọwụ na ijighị universal concept to create a child here because all those child ị mụrụ amụ you are creating them all the whole mind ha ji arụ ọrụ sistem ịpụtụrụ n'ime ha say program to work to extract the life ọ na iti ihe any program n'ime ha na ọwụ distance a na-eme anyị ejerụ ọrụ ya agwụ lụrụ ya echi gbuoro ya ọkụkọ nwanne ọwụ na na-enwe ihe eji aka mba njọ commit suicide if that thing is your fact commit suicide because there is no reason for you to live onweghị reason there is no reason for you to live because ilochi is balance to balance the two forces ilo mmụọ is to balance everything because remember the death that means you are joining the living and the death ilo mmụọ is to remember the death to join the living and the death ịghọta so all those things ịghọta ya ụhụ jos all those things eh, bụ normal thing about life a na-achọ ịgwa gị information something information something ị ga-etinye n'ime gị as a program to run with it so all those things a na ana gị a na-akpa metaphor to remind you is reminder like prayer prayer is reminder all the prayer is important there is power in prayer but all reminder ikpe because judgment will come against you so judgment ka a na-ekwu maka ya ọ bụrụ jos isi ịpụta n'ụtụtụ isi nye jizọs mere anyị nke no you must say that i have never done this i have never done that you must say those things you never done so that it will record in your system so mbọsị ọbụla ị ga-achọzi ime your mind will remind you you take swear you vow not to do this you vow not to do this you vow not to do this but ọwụ na program anọghị n'ime ị mara ihe a na-akọ so that is it ụmụ ibe nwerezi ụzọ ọzọ ọwụ sịsọ biko ọsọ ọwụ na ọwụ na isoho guide guideline ọ onye nzuzu onye ndufu mmadụ ndị na-eduhie mmadụ karịrị akarị today ndị na-eduhie mmadụ nwanne onye ọbụla ị na-eso n'ụwa n'ụwa anụnwa nwanne mara ihe iji eso ya mara ihe iji eso ya gee ntị ọfụma n'olu mmiri okwu ya gee ntị ọfụma n'olu mmiri okwu ya okwu ha na okwu ego nwanne ọ bụrụ ya ego can never lead you anywhere onye ma ihe na-akpata ego enwere money miss road ma ọ bụrụ na ị maghị ihe that money will miss road ịghọtara so amamihe na ebe ị na-eje na ebe isi abịa nyaha wụ the first principle every other thing will be added to it ụnụ watch ya before anyị na-ekwugbu okwu company na those things but anyị chọpụtara na ndị anyị na na-emekọ ihe akwụbeghị bins akwụ maya ya n'ezi na ndị ka na nidri ha ka nidri very torture about life nurture them nurse them like a kid ha che na anyị bịara ikwu okwu ego ego mbute a na-agba ka ha jee buru ego na ndozi ọdịnala they were surprised na ọ bụrụ ihe anyị bịara anyị chọrọ gị ndụ anyị chọrọ gị ndụ ụhụ ọtụ ego mbute that's why i ji withdraw from that ego mbute that is why we withdraw from it because anyị agaghị abịa ịzụ ụmụazị ya azụfuo azụfuo mba onye nwa na-ebutere anyị esemokwu all the time all the time because what ị chọrọ inye ha access to survive ha tabazie eji afụfụ na let them go and work and support ndozi ọdịnala ebe ọ bụ na ndozi ọdịnala chọrọ inye ha asesi ịkpata ego ha si mba let them work and support otu ọrụ anyị si arụ ọrụ all of us na-arụ ọrụ na support ya go and work the same way and support it ọ bụrụ na aja ụka na support ndị ụka go and work and support because e nyere gị chance to build yourself and create yourself a future isi na iberibe kara gị mma go and work and support finish case close simple it's as simple as that. ị ga-asị mmadụ nwanne nọdụ ihe ọnwụ na ị nọghọ ihe enwere dangerous animals nọ here isi ebe a pụọ animal erie gị onye a isi gị wanyị gị si nọdụ ihe ị na-anụkwa ihe asị gị na enwere dangerous animal ebe ị nọ na ezi agụ na ebe a bụ ezi agụ ị ga-amaghị aga agụ ata gị ọ sị gị gwa ị ga-eji asị ya nọdụ ihe onye ka ị bụ hu ayụ ụtụ temi ịtụ ihe o jee ebe ahụ agụ erie ya o ruo ebe ahụ agụ erie ya sị gị n'ihe ihe a bụ ezi agụ ịnụ ya na ihe a bụ ama agụ ịnụ ya ị asị gị nọdụ ebe a na ebe a apụkwa na hie apụkwa na ebe a na agụ anaghị erute ebe a na agụ anaghị erute saidị gbue hie ọsị gị na onye ahụ who is he to tell me where to go and where not to go oru ebe ha gwerie ihe ọbụla anyị gwara gị ebe a bụ your own good amaka anyị na-agbara gị ebe ọbụla anyị si ga ejene don't go dia si ebe ha pụta ihe ị ga-achara anyị ọkwa ịfụrụ nigerian sistem confront nigerian system nwanne echekwana because these people the security men nwanne ha dịrọ in order ha dịrọ in order and gị na ha enweghị competition unu na-eme so don't go there you got to go regret your life engineer apụ ha ka ha na-eme ihe ọbụla ha na-eme the fastest atom generate the fastest vortex don't confront them biko look the other way iche ịba politics ịbara onwe gị politics I don't care but a tree cannot make a forest because every politician nwere onye o representary interest ya from A to Z every politician nwere onye represent interest from a to z so all na we as a people anwe collective will go, collective will ikwu ihe anyị chọrọ na imenye ka anyị si wee chọọ ya na e politicians is ordinary ordinary eh, system created by corporations to manage their business but for you it's a country they, they have to give us road they have to give us light they have to do this they have to do that nwanne corporations created these men to represent their interest not your interest simple so we, when you understand this thing ihe na ụwa anụ for wee community ka ụwa ụwa is a community ọ bụrụ about politician politicians is new ihe awụ new these politicians orubeghị 500 years ebidoro eh, this kind of mm, oh, countries before before community this community were founded very very strong unbreakable unshakable no police no army because once e mere something e use the same natural law to treat you ọwụhụzi nke kịta one man with a president somewhere eh, as a united nation one man out of 200 people 200 million ka Nigeria dị only one man will go to UN to represent them this man nọ na UN ọma ihe a na-akọ na village unu no that is why mgbe ndị ochie ọwa Amadioha ka eji wee mee that foundation so that some nobody should go to UN to tụọ asị ichi asị gị na oha ma onye sịrị asị ọmụghị onye sịrị asị ma ọ bụrụ na ị gaa na United Nations dek kedu onye ga-agba anyị ihe unu ebe ahụ ka onye ga agba anyị mana onye ọbụla ma the principles of amadioha so ihe ọbụla m discuss rụ dị ejenidiri m ije da place ihe mma bụ na amadioha kwuru na onye ọbụla tụrụ asị ga-anara ụgwọ ọnwa dị otu a mbọsị dị otu a simple so enidi m ịnọ na New York mara ihe ụnụ na-akụ ebe a mana nke a na prezidenti ụnụ ga-aga na Japan ọ New York ọ ebe nwa ree ụnụ nara ego tii na akpa sọsọ ihe ga-afụ na TV mgbe a na-asaịn akwụkwọ kedu ihe discuss bifo asaịn ebe akwụkwọ onwe onye n'ime anyị ma ihe a kpara ihe anyị kpụrụ ka a na-asaịn akwụkwọ kedu ihe akwụkwọ a na-asaịn gịnị ka ọ bụ agrimenti of gịnị enwere ike kwuo na a ga-aṅụgbu mmanụ 2000 years to come nobody knows ihe anyị fụrụ saịn ka a na-asaịn akwụkwọ a na-asaịn akwụkwọ ndị ahụ ka a gbara ifụrụ ka dis si wee jos nọ krieti onwe ha institushon ụna na-ekpusi onwe a na-asị ọ G7 G7 mkpụrụ mmadụ 7 n'ụwa niile ụwa ọ dị 7 nke ọzọ sị ọ G8 mkpụrụ mmadụ 8 ma na confuse na convince na na-asị hey akpọghị ya na G7 hu are they ha nsị kedu ndị ha bụ a na-akpọ ya ka gịnị mee ga akpọghị ya na G7 akpọghị ya na G8 onye ka ha bụ a na-akpọ ya nna ihe ahụ just media propaganda a na-awụsi ndị mmadụ kedu ihe a na-akpọrọ mmadụ fọ jee mee gịnị ebe ahụ Eh? n'afrịka kedu afrịka nwe nwere ndị ebe ka anyị dị mma ya anyị ejeghị japan anyị ejeghị israel anyị ejeghị israel anyị ejeghị america ordinary fight in south africa we cannot sit down and, and, discuss it iche na ọ bụrụ na europe ka datin na-eme onwebeghị m europe akpọbeghị meeting european union akpọbeghị meeting just je discuss about the case eh? ihe emesịa na na naijiria na-egbu a na-egbu mmadụ na cameroon every na-egbu mmadụ na Congo everyday na-egbu mmadụ na Nigeria everyday na-egbu mmadụ na South Africa these people cannot sit down and discuss ndị bekee kpọọ ụnụ na-ahụhụ mmadụ ụnụ asị na ụhụ mmadụ G20 problem you cannot sit down nwanne ị gaghị agụpụ you cannot count yourself out because you represent the century onwe gị ka nwa bekee ga-esi enye any of you access never si na m gwara gị they can never give you access because their plan o oh, to industrialize the zone so the most radical president there as long as all the loyal to them onye ha need because ha fụrụ gasị inhuman and ha nwere zoo na be ha ha mere zoology understand behavior uh, uh, of animals so nwa bekee can never have ọ gaghị ekwe gị to have access to governance never to free governance never unless you change your way and develop a new mind new institution through ihe na agwa ụnụ only then nwa bekee can trust you because ha nwere ngwa ọgụ ọwụ because of the right or the wrong ịghọtago because of right or wrong or because of na ha karịrị gị onye karịrị mmadụ na ife karịrị na mmụọ until you prove naturally that we came from the same source i can be like you then nature will play on your side simple ọwụhụ jos ị na-ada iwu ịdara iwu nature daa iwu ụwa onweghị nke iji ịdara iwu amadioha daa iwu iwu ịdara iwu niile kedu ebe a ga-esi enyere gị aka asị kedu ebe a ga-esi azọ onye ukwu wara the reason ha ji wee create a united nation is to prevent you not to, help you ihe ji wee create a united nation is to have control over you go and read ka ị naghị afụ ụzọ naghị anụ ihe ka ịfụ ụzọ ịnụghị ihe ihe ji wee create ICC is to prevent you ihe ji wee create European Union is to prevent you it's as simple as that but then ị ghọtara ihe a na-akọ that is why ụkpụrụ ihe na-eme ndị be anyị na-ekwu otu a nna e ka mmadụ ekwufi ọnụ the continent is low so large that ọnwụ eh, na-eteke precaution ha ga-eluzu ya and ebe aha bụ the power economic power of all the whole world economic power of all the whole listen economic power house for all the whole world the same way isi enwe nwee company ị na-achọ the best management best director to manage your company the same way this world leaders looking for best management in africa anybody can serve if you prove yourself worthy then you can serve simple onweghị onye ha fụrụ n'anya iche but e nwere some people na-eprove na ha dị loya ọha nwa bụ ndị nọ na those places na ọchịchị na Afrịka mostly a particular tribe na ha maka esi maintain loyalty na ha maka esi maintain consistency they are not lousy and they target and their target they never miss that is nature never miss nature target go by target and nature never miss anything so you must know when to strike know when to go and they to retreat ya nature law of nature ọwụhụ jos mgbe ọ bụla ị pụtara ị na-ekwu ihe ọbụla ị chọrọ na-eme ihe ọbụla ị chọrọ that means ị bụrụ a man you don't have temperament even nwere temperament you don't act like one that is it so ndụ bekee foro ntutu taa nwere onye ọ bụ until your system begin to function because ha ma anytime you ruru ogo eden no anytime unless your system begin ọwụghị government a system weda culture weda religion as long as this system is worthy and trusted you will be elevated because your, your future is not in their hand but you play yourself in their hand not your future ọngụnwa drive yourself towards that prison yard not, not by nature is by you yourself na Cameroon ha na-egbu onwe ha satan Cameroon na northern Cameroon na Nigeria ha na-egbu onwe ha na Somalia ha na-egbu onwe ha so all those things you drag yourself nwanne mmadụ ma gị ụra ịmapụtaghị ya dị ụra ọ bụghị na enweghị ihe ga-eme ị nwere ike ịhapụ ya na ije were egbe bịa na ya dị ya echi gbagbuo na mana ọ bụrụ na ọnwa agụ ụra ahụ ọnụ ọnụ ọgụ ebe ahụ enwere ike o merụọ gị ezigbo ahụ ịfụ na ọ bụrụ na ị nwere ndidi narị adị echi bịa straịkị ya ọ na wel igbuo ya ọnwụ mana ọ bụrụ na ị respọndụ ọ dị ụra a sị na onye ma ihe na-asa ahụ onye ara bịachiri akwa ya gbapụ ọsọ ọ bụrụ ọtọtọ onye ara ahụ onye nwa bụzi onye ara ọ bụghị onye ara onye nwa gba ọtọ bụ onye ara ọ bụghị onye ara ahụ chiri akwa ya o nweghị uru ọ ga-abara ndị isi ojii n'afrịka na ha nọ na-anụ ọgụ si na ha na-asọ separation separation nwanne isu abụghị separation separation isu izi kedu onye tairi dị cloth at the first place onye ahụ ọnwụgo onye tairi dị cloth ọnwụgo ọ bụrụ na ọ kedu the position ya asị na british ewepụghị aka british ekechago e, naijiria okego gịnị gịnị ka o kere okego ya okego ya eke onwe ha okere eke okego ya okike ka okerie ndị kere dị ekike ka okewasịgo okewasịgo mba ọnwụ na ha ekewasịbeghị kedụzi ihe mere anyị ji wee na-eme ihe anyị na-eme today interest ha dịzi dị ha enweghịzi interest dị ọnwụ na ha ka nwere interest dị mgbe ya fools ndị bụ ndị beribe anyị bụ ndị peripe a na-egbu mmadụ ihe a na-egbu amerịka amerịka amerịka can not open mouth and talk british enweghị ike ikwu okwu nwanne enwere ihe anyị na-eme anyị na-eme as human being m gwara gị na this people i were their mind brain general laboratory ọ ga-akụrụ gị bilo ọkụkọ ọ ga-akụrụ gị bilo goat their mind will read below goat iji ọnụ gị wee kwuo sị na british eke eh, eh, eh, ha na-akpọ ya geographical experiment you said it yourself is na british amalgamation kedu ihe ọwụ kịta na ọwụzi british amalgamation ajụjụ ka m na-ajụ then why do you fight with Ndausa? Hausa why are you fighting with Ndausa? with Yoruba ọwụ na british amalgamation kedu ihe na-eme ndị isi ojii Cameroon french amalgamation then why are you fighting with your brother so ị na-achọ ịgwa m na ị nweghị ike ịnọdụ anị discuss how to solve your own problem you cannot solve a problem in the beginning there was chaos and the chaos was stopped and the light came and everything came and fishes came and garden of Eden came now you have a problem in your land si m ndị ndebe eliza hapụrụ ya wee na since 19 kpirigide you cannot solve a problem ndị Cameroon ndị ojii Southern Cameroon ndị ojii Northern Cameroon ndị ojii Hausa ndị ojii Yoruba ndị ojii Benin ndị ojii ka ndị ojii ọ na-achị imere ọ chọrọ ịgwa gị na there is a lack of cultural ideology because all the whole western nation have one ideology which is Christian a na-akpọ Judeo-Christian law judicial system of government that is why they are one people ọ na-eme that is why they are one not by color is by ideology because ị gaa na the western nation there is chinese there is arabs there is everything but everybody bides by this ideology not by color of their skin but by ideology that runs this land e go to america even white people might be minority in america i don't know british nwere almost 60 percent foreigners even france but ideology that guides this land remain intact so ịgbasi ịgasị ya jisi ojicha chi ọcha bụrụ china bụrụ ihe niile as long as this ideology remains that is it so ihe ma ihe na-achị obodo ọbụghụ because of so africa adịghị mma uh, because of lack of these things ọbụghụ oh, because of na that is why they cannot stand sit and discuss that is why they cannot see it every day na flash ụlọ eji wee gbuo onye nke nwa ndị China 17 million of Chinese nwụrụ during Chinese War 17 million European fought for 100 years here 100 good years ordinary, ordinary Hitler war kill 60 million people ordinary Hitler war why na ha na ha flash every day by day British how many British nwụrụ na Hitler war but Germans still become their friend every day because ha chọọ enemy in their border who want enemy in his, in his border apart from africa who want the enemy in his border apart from ndị isi ojii the worst enemy is his border master how can you do that have a border with enemy it doesn't work israel nọ na palestinian nan work every why because it's a front american frontier is a western frontier ọwụghụ country that is all is the american frontier ka onye declare jerusalem as a capital of israel ọwụwa america ọwụwa america declare jerusalem as capital of israel ọkwa america den kedu nna ndị isi ojii biko nunu na what is all this nonsense man eh? a na-eme mesia budget na america eme budget of israel budget na america eme budget israel ma akọ ihe ha na-akọ na biko ụmụ ibe ka m jee jee mee ihe ọzọ dị anyị taịm aga narị na so kwụsịnụ dis nonsens unu na-akọ n'afọ kwụsịnụ datin ọ bụrụ na ị chọrọ ịwụ onye ndozi ọdịnala bikos anyị bịara ndozi ọdịnala igbo amadioha the benin the yoruba the hausa ancient hausa all of them bụ amadioha ka ha belivru na ya so the society the religious order a na-ekwuzi about Igbo and Edo all these people that might have their languages but Amadioha is their God all of them that is why we can live in unity and peace for thousands and millions of years that is why but today anakọ nonsense Jizọs asị ha Jawe asị ha Mohamed asị ha ikwuru dat bụ ebe nnọkọ e nwere isi ya ja jawa nga anya na nwanne ka njeje mee ihe ọzọ ọ ga-adịrị na mma ụmụ ibe